ndị kọrentị nke abụọ isi nke asaa ya mere ndị m hụrụ n'anya ebe anyị were nkwa ndị a ka anyị sachapụ n'onwe anyị mmerụ niile nke arụ na nke mmụọ na-emezu ịdị nsọ egwu Chineke nye na anyị ụzọ n'obi unu anyị emeghị onye ọbụla ajọ omume anyị emebighị onye ọbụla anyị erigbughị onye ọbụla ọ bụghị ịma unu ikpe ka m na-ekwu ya n'ihi na m ya na mbụ na unu dị anyị n'obi iwukọ ọnwụ na ịdịkọ ndụ nkwuwe okwu m dị ukwuu bụ nke m ji agwa unu okwu ịnya isi m n'ihi unu dị ukwuu nkasi obi ezuwo ezu n'ime m ana m aṅụrịbiga oke karịa na mkpagbu anyị niile n'ihi na mgbe anyị bịakwara na Masedonia anụ arụ anyị adịghị mfe ma ọlị kama a na-akpagbu anyị n'akụkụ niile ịlụ ọgụ dị n'ezi egwu dị n'ime otu ọ dị onye ahụ nke na-akasi ndị dị ala obi bụ Chineke were ọbịbịa Taịtọs kasie anyị obi ọ bụghịkwa naanị ọbịbịa ya kama o werekwa nkasi obi nke ejiri kasi ya obi na-arụ unu wee kasị ya obi mgbe ọ na-akọrọ anyị ọgụgụ m gụsiri unu ike iru uju unu ekworo unu kworo m ya mere m ṅụrịrị ọṅụ karị n'ihi na asị na ọ bụ ezie na eji m akwụkwọ ozi m mee ka o wute unu akwaghị m ụta asị na ọ bụ ezie na ana m akwagharị ụta n'ihi na ana m ahụ na akwụkwọ ozi ahụ mere ka o wute unu ma asị na ọ bụ ezie na ọ bụ naanị otu oge awa ka o wutara unu ugbu a ana m aṅụrị ọṅụ ọ bụghị na emere ka ihe wute unu kama na emere ka o wute unu rue nchegharị n'ihi na e mere ka o wute unu dịka Chineke chọrọ ka unu wee ghara isite na anyị yie iyi n'ihe ọbụla n'ihi na wute dịka Chineke chọrọ na-alụ ọrụ nchegharị ruo nzọpụta bụ nchegharị nke a na-apụghị ịkwa ụta banyere ya ma nwute nke ụwa na-alụpụta ọnwụ n'ihi na lee otu ihe a na-emere ka ihe wute unu dịka Chineke chọrọ lee ka ọra bụ ịnụ ọkụ n'obi ọ lụpụtara n'ime unu ee lee ka ngọpụra ee lee ka iwe ukura ee lee ka egwura ee lee ka ọgụgụ ngụsiri unu ikera ee lee ka ekworo ụra ee lee ka mkpepụtara n'ihe niile ọbụla unu mere ka a mara unu na unu dị ọcha n'okwu ahụ ya mere a na ọ bụ ezie na edegara m unu akwụkwọ ọ bụghị n'ihi onye ahụ mere ajọ omume ka m dere ya ọ bụghịkwa n'ihi onye ahụ emere ajọ omume megide ya kama ka e wee mee ka ịnụ ọkụ n'obi unu na-anụ n'ihi anyị pụtara unu ihe n'iru Chineke n'ihi nke a akasiwo anyị obi mana nkasi obi anyị anyị ṅụribigara oke nke ukwuu karịa n'ihi ọṅụ Taịtọs n'ihi na emewo ka mmụọ ya zuru ike site n'ebe unu niile nọ n'ihi na a sị na ọ dị ihe m nyaworo ya isi banyere unu emeghị ka ihere mee m kama dịka anyị gwara unu ihe niile n'eziokwu otu a ka esi hụkwa na ịnya isi anyị nke m nyara n'iru Taịtọs bụ eziokwu obi ya dibigara oke n'ebe unu nọ mgbe ọ na-echeta ịga ntị nke unu niile otunu were egwu na ịma jijiji nara ya nke ọma ana m aṅụrị ọṅụ na enwere m obi ike n'ihe niile na-arụ unu